hello ke na-eme ka eke ime afọ igbo onye ife igbo na-amasị ịnọ n'ọfụma <laughs> ọ dị mma asị m ka m gwa ife mgbe ụfọdụ ndị mmadụ na-ekwu okwu abụrụ inu na-akpụ ya inu ka m gwa unu ihe dị iche n'ilu na ihe ndị ọzọ enwelu ilu nke na-agbagwojukarị ndị mmadụ anya bụ ilu na asị n'ilu na bekee ilu bụ proverb asị n'ilu bụ welerism so so many times people say welerism they use welerisms and they think it is proverb no ilu bụ nke ị na-ekwu tawa i naghị asị na onye asị welerizim mgbe ọbụla isi si you are using welerizim ịma atụ isi ọkụkọ si na mkpu ọ na-eti abụrọ ka egbe ji nwa ya raa ya kama na ọkụ ụwa n'ụlọ onu ya ka o ji etiri mkpu ifụlụ nke a bụ welerizim welerizim ọkụkọ si mana isi awọ adị agba ọsọ ehihie na nkịtị nke a bụ gịnị proverb ilu awọ adị agba ọsọ ehihie na nkịtị ghọtara inwe ajụjụ jụọ ehe chetakwa like ya my page don't stop this video in fact just stop this video and like my page first okay <laughs>